AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ekelekwa m gị ọzọ n'ụbọchị nke taa na-asị ka ọ dịrị gị na mma amaara m na aka nke chineke dị n'ahụ gị amaara m na ezinụlọ gị dị n'udo gị onye na-ege ntị anyị abịala ọzọ n'ihe omume anyị nke ụbọchị nke taa nke gbasara ahụike ọ ka bụkwa otu obi anyị ga-esi wee dị ike wee bụrụ ihe nọ n'ahụ udo ahụ anyị niile ewee bụkwara ihe nọ n'ahụ udo ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị nke taa mkpụrụ osisi ya nke a na-akpọ wanọt anyị si ya na-akpọ ọkpa na okwu igbo ka anyị ka na-atụgharị uche n'ime ya mgbe na-asị ọ bụrụ na ibi n'ọdịda anyanwụ gị na-alaje ebe ọwụwa anyanwụ ị pụọ na obodo ahụ a na-akpọ ore ị ga-ahụ nga ndị mmadụ bụ ihe a na-akpọ ọkpa maọbụ wanọt na-asị gị gị zụrụ ya gị zụrụ ya ya bụrụ na isikwa ọwụwa anyanwụ na-abịa ọdịda anyanwụ irutekwa n'otu obodo a ị ga-ahụ ka ndị mmadụ bu ya na-agagharị na-asị gị zụọ ya ya bụrụ na isi na ọdịda anyanwụ na-aga ebe ugwu iruo n'obodo ahụ a na-akpọ Lokoja ị ga-ahụ ebe a na-ere ihe ndị a a naghị achọ ya achọ n'obodo anyị bụ Naịjirịa ọ bụ ya ka anyị ji na-ekwu okwu ihe gbasara ya mara na ọ bụrụ na anyị were ihe ndị a kpọrọ ihe ọ ga-aga anyị ọtụtụ ihe anyị kwuru okwu sị na ịnwetacha ihe kwesịrị ekwesị anyị nweta na mkpụrụ osisi a na-akpọ wanọt bụ ma anyị were ya tinye na nri ndị a na-akpọ whole grain anyị mere ka anyị marasị na whole bụ nri ndị dịka otu ndị dịka wit ndị dịka em rice iwere ihe ndị a mekọta ha na wanọt n'ezie ọ ga-enye gị otu ihe ma bụ ihe abụọ ndị dịka lisin na trionine ihe a bụ amino acid ndị dị mkpa ndị anyị na-enweta na walnut nke karịrị akarị n'ime walnut a n'ihi nke a gbaa mbọ ka ị were walnut a na-erikọta ya na ihe ndị a nke ka nke mgbe ọbụla ị na-ata achịcha ọ ga-eme ka ị nweta protein nke kwesịrị ekwesị karịakwa nke ị ga-enweta ọbụna ịtachakwa ọbụna otu ewu gị bịa na nke a na-akpọ vitamins walnuts jupụtara na vitamins b b2 b3 nke ka nke vitamin b6 makwara na vitamin b1 ma ọ bụ ihe a na-akpọ tiamin dị mkpa nke ukwuu na ihe gbasara obi anyị ọ na-eme ka obi anyị na-arụ ọrụ nke ọma na-eme ka akwara ndị na-aga anyị n'obi na ahụ niile ihe a na-akpọ nervous system dịka anyị kwuru si na ọ bụ akwara niile ndị dị anyị na ahụ chịkọta nke dị anyị n'azụ ma nke gara anyị n'isi ọ na-eme ka ha bụrụ ihe na-anọ n'ahụike na-arụ ọrụ nke ọma dịka o si kwesị anyị ekwuola sị na wanọt n'ezie na-enye anyị vitamin a na-akpọ vitamin b6 vitamin b6 a ka m kwugharịa ya ọzọ na-arụ ezigbo ọrụ n'otu ụvụ isi anyị si na-arụ ọrụ vitamin b6 na-eme ka ahụ anyị na-akpụpụta ihe a na-akpọ red blood cell red blood cell ahụ anyị na-akpụpụta ya mgbe ọbụla anyị nwere vitamin b6 n'ime anyị abịa na nke a na-akpọ minerals mineral a na-akpọ fosphorus na potassium juru n'ime wanot ị na-atakwanụ wanot ọ ga-eme ka obi gị na-anọ ike n'ihi na ị na-enweta fosphorus na-enweta potassium site na wanot ha nwere mineral a na-akpọ iron n'ebe ọ dị ukwuu nwekwa magnesium nwee calcium nke na-eme ka ọkpụkpụ anyị gbasie ike ọ bụ ezie na anyị kwuo okwu ihe gbasara calcium na magnesium ebe ị ga-enweta nke a karịchaa nke ukwuu bụ na hazelnut ma ọ na fruit o nwere ihe ndị a na-akpọ trace element ihe a ị ga-enweta ole na ole ya n'ime walnut nke mbụ ị ga-enweta bụ zink wanot na-enye gị zink na dị ka o si kwesị ị nwee ike ịnweta ụdị zink ị na-enweta na wanọt ma ịta anụ na azụ ọ bụ naanị metara imeji anụ ọ bụ ebe ị ga-enwe ike nweta ihe dị otu ahụ makwara na ọ bụrụ na zink. adịghị gị n'ahụ nke ọma ị ga-abụ onye ike na-agwụ ihe ndị ahụ dum na-alụso nrịrịa ọgụ n'ahụ gị ga-abụ ihe ga azọgachinụ nrịrịa na-abịa ọ bụrụ na ị nweghị zinki n'ahụ gị ihe mee gị ọ ga-ara ahụ ya ala ma ọ bụ gị gwọta ya enwere kọpa n'ime wanọt dị ka o si kwesị enwere kọpa n'ime wanọt nke karịrị nke ị ga-enweta n'anụ ọ bụla nke iriri mara na ihe ndị a bụ ihe ndị na-amịkọ ayon na-anọ n'ime eriri afọ anyị nke ga-enwe ike ime ka anyị nwee nsogbu e nwere magnez na wanọt ebe o kwesịrị ekwesị magnez ị na-enweta na wanọt ị gaghị enweta ya ma ị taa anụ ị gaghị enweta ya ma ị taa azụ ị gaghị enweta ya na akwa na mmiri ara ehi ndị nke ọbụla ị nwetara na ịta ihe ndị a n'ezie abụghị ezigbo ya naanị ebe ị ga-enweta ihe ndị a bụkwa na soya bin maọbụ na bins maọbụ agwa anyị na-eri maọbụ na nri ndị a na-akpọ whole grain bụ ot rice na ihe ndị ọzọ ihe ndị a kwanụ na-enyere anyị aka nke ka nke ndị ka na-amụ nwa ọ na-enyere anyị aka ebe ọ dị ukwuu ọ bụrụ na ị nweghị magnes n'ahụ gị ma ị nweghị magnet n'ahụ gị eziokwu ma nwoke ma nwaanyị agaghị enwe ike dị ka o si kwesị abịa egwọ nrịrịa nrịrịa nke obi nke akwara nke obi wanọt na-egbochi ya ebe ọ dị ukwuu n'ihi gịnị nke mbụ o nwere fatty acid ebe ọ dị ukwuu ọ bụ ihe ndị a bụ ihe ndị na-ewulite sels ndị niile dị n'obi anyị ndị na-eme ka obi anyị na-arụ ọrụ nke ọma mara na mgbe ọbụla ị nwere fatty acid ọ ga na-enye obi gị shuga ma ọ bụ glukos nke ọ na-eji arụ ọrụ nke abụọ n'ihi na wanọtụ nwere vitamin b1 ebe ọ bụ na o nwere vitamin b1 ebe ọ dị ukwuu ebe o kwesịrị ekwesị akụkụ ahụ anyị a ndị na-eme ka anyị dị ike a na-akpọ mọzụ na-eme ka ahụ anyị na-emegharị mgbe ọbụla ọ chọrọ imegharị ihe a ga-enye aka na-ewuli ya elu dịka o si kwesị ihe ndị a na-egbochi ime ka akwara anyị bụrụ ihe mmanụ ndị na-ekwesịghị ekwesị kpọchiri ọ na-egbudata mmanụ ndị dị n'ime akwara anyị nke ga-eme ka ọbara anyị ghara ịga nke ọma ọ na-eme ka akwara anyị ghara ịkpọchi ka m kwugharịakwa ya ọ na-eme ka ọbara gbasaa nke ọma wanọt ya obi anyị na-anabata ya n'ihi ihe ndị anyị kpọrọ aha o kwesịrị ka a na-etinye ya na nri nke onye ọ bụla na-enwe obi mkpọchi o kwesịrị ka ọ na-adị na nri nke onye na-enwe mgbu nke obi o kwesịrị ịbụ nri nke onye nwere nrịrịa nke obi n'ụzọ ọ bụla ọ bụrụ na ị chọpụtara na akwara ndị dị gị n'ahụ a na-arụ ọrụ nke ọma nke a na-akpọ nafọl sistem biko taa wanọt ọ ga-inye aka pịkọta ihe ndị a wetakwara ndị a ndị dị gị n'isi were mee ka ha bụrụ ihe ga-abụ ihe ndị ga-enweta ụmụ ihe ndị a kwesịrị ekwesị dịka fosforọs na vitamin b6 ka ụbụrụ isi gị wee na-arụ ọrụ dịka o si kwesị gị onye na-ege ntị ọ bụrụ na ị na-arịa ọrịa mamịrị taa wanọt taa ya ebe o kwesịrị ekwesị ọ dịrị gị mma ọ ga-enyekwara gị aka ndewo bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ozi ọma na ndụmọdụ nke ahụike nke ga-enyere anyị aka ka anyị bie ndụ dị mma n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m anyị ga-ewetara gị abụ dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu gị gaa abụ ọma ka anyị chekwutara gị na nwere ike ige ozi nke taa na awr.org chekwụta itinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo gị abụọ ọ ga-agbanwe ndụ gị anyị kelee ndị ekpere reconciliation na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke gọzie unu ka ọ nọnyere unu ka ọ na-agba unu ume ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya igbo ndị ọma ndị na-ege anyị ntị anyị na-ekele ụnụ ọzọ n'ụbọchị nke taa onye nwaanyị gọzie unu ma ụnụ mma ka ị na-ege ntị n'oge awa nke a isiokwu anyị ji bịa taa bụ nchegharị na nkwupụta nke mmehie nchegharị na nkwupụta nke mmehie ọ bara uru nke ukwuu na anyị ga-anata ike n'aka Chineke tutu anya nụrụ okwu ya mechizie anya n'ebe ọ bụla ya nọ ka anyị kpeela Chineke mma dịrị gị ọba nke osi niile nke ndị agha n'ihi ohere ọma nke inyere anyị nga ntị n'okwu gị gọzie ụmụnne na ụmụnna ndị na-ege ntị kwee ka irugo mụọra ha n'ụbọchị nke taa mee ha mma site n'okwu kwee ka ha nwee ọganihu nke ndụ ekwe ndị aka okwu abụrụ nke na-agba kasị ntị kama ka ha nwee obi ịnabata okwu ka o wee dịrị anya niile na mma na ikpeta maazị n'aha jizọs bụ onye nwe anyị amen a sị na ihe anyị na-atụle taa bụ nchegharị na nkwupụta nke mmehie ọ dị otu asụsụ na bekee nwa bekee nsị I am sorry asụsụ a na-enye nsogbu n'ebe ndị mmadụ nọ taa mmadụ esi biko gbaghara m emehiere m ihe onye a ga-azọpụta bụ onye nkọtara mmehie ya na onye na-arapụkwa ya na onye na-ekwupụta ya gaa m naanị ihe eluigwe na-achọ n'aka mmadụ ọ bụ ihe ọ chọrọ n'aka mụ na gị ọ dụghị ụzọ ị ga-esi aga iru igwe ma ọ bụrụ na ịkọtaghị mmehie gị ma ọ bụrụ na ị kwupụtaghị ya ma ọ bụkwara na ịrapụghị ha nke a mere onye amamihe ji kwuo okwu n'akwụkwọ ilu isi iri abụọ na asatọ na amaokwu nke iri na atọ akwụkwọ ilu isi iri abụọ na asatọ na nke iri na atọ ka e ntị ihe ebe a na-ekwu ọ sị onye na-ekpuchi njehie ya niile ọ gaghị agara ya ma onye na-ekwupụta ha nke na-arapụkwa ha a ga-enwe obi ebere na arụ ya ka mbụ ndụrụmọdụ anyị nwetara n'akwụkwọ nsọ na onye ọbụla nke na-ekpuchi njehie ya na ọ gaghị gara ya kama ka ikwupụta mmehie rapụkwa ya chineke anyị nwee obi ebere na-arụ gị ihe na-abụ iwe na ọnụma chineke n'ebe mmadụ nọ abụghị mmehie ihe na-abụ iwe chineke karịsị ya mbụ mmadụ inwe nganga n'elu mmehie ya mmadụ ikpuchi mmehie ya mmadụ ikpuchi ọrụ ya mmadụ agaghị akọta mmehie ya mmadụ agaghị ama na ihe ya na-eme n'ọbụ ihe ọjọọ nke njọ karịa udere na njọ abụrụ na mmadụ ga-ahụkwa ebe a na-asịrị na ihe ị na-eme jọ njọ ya esi ọnwụ na-eme ya nye ndị ama ihe na-ewe Chineke iwe ọ dịghị mma ma otu mmehie mbụ ihe nọ n'ụwa tutu amụọ mmadụ Chineke makwa nke ukwuu na mmadụ bụ onye mmehie ma o gburu anyị ụzọ mgbapụta ka ọzọkwa ndị n'ụwa taa bụ na mmadụ ga-ahapụ ikwupụtara Chineke mmehie ya o jezie n'aka mmadụ ibe ya mmadụ nke na-anwụ anwụ mmadụ nke na-enwe nzọpụta mmadụ nke na-enweghị ndụ abụrụzi onye ga-eburu mmehie gaa kwupụta ya ka mba arụ n'iru chineke onye a na-ekwupụtara mmehie mbụ chineke chineke bụ naanị onye na-agbaghara mmadụ njehie ya chineke bụ onye nwe ndụ chineke bụ onye nkere mmadụ mmehie niile anyị na-eme onye anyị na-emehie mbụ chineke ma ka anyị mehiere ibe anyị maka anyị mehiere chineke ọ gwụla naanị chineke mbụ onye a na-ekwupụtara mmehie anyị ọ bụrụ na ị soro m tụlee n'akwụkwọ Jọn nke mbụ n'akwụkwọ Jọn nke mbụ n'isi mbụ na amaokwu itoolu akwụkwọ Jọn nke mbụ isi mbụ amaokwu itoolu otu a ka ọ na-asị ọ bụrụ na anyị ekwupụta mmehie anyị ọ bụ onye kwesịrị ntụkwasị obi bụrụkwa onye ezi omume ka o wee gbaghara anyị mmehie anyị sachapụkwa anyị ajọ omume anyị ọ bụrụ na anyị ekwupụta mmehie anyị ọ bụrụ na anyị ekwesị ntụkwasị obi gaa kwuru Chineke daa n'ala kwupụta mmehie anyị akwụkwọ nsọ si Jọn si na ọ bụ onye kwesịrị ntụkwasị obi onye ziri ezi onye obi ebere onye umeala onye ga-eji ọbara ya ka ọ wụsị n'elu obe Kalvarị sachapụ mmehie mana ha abụọ nke mpụtara na na ihe mere na mmadụ si na-anwụ na mmehie mbụ enweghị mmụọ nke ikwupụta mmehie ya gwa Chineke ya mmụọ nke si Chineke mmehie a na-ewute m mmụọ nke si chineke biko gbaghara mmehie ọ bụ ndị mmehie ka jizọs siri bịa n'ụwa bụ anwụọ ma ego n'akwụkwọ matiu isi itoolu na nke iri na atọ n'ebe ụgwụ ya na vaasị ahụ jizọs sị ọ bụ ndị mmehie ka m siri bịa ọ bụghị ndị ezi omume ee kpọmkwem ọ bụ mmehie na ndị mmehie ka jizọs si bịa nwụọ ọnwụ n'ụwa n'ihi nke a ọ dịghị ihere n'ome ịgakwuru jizọs si ya biko nna anyị emehiela m ana m agwọ nsị ana m akwa iko ana m ezu ohi ana m agba ama ụgha ana m eme anya ukwu ana m ese okwu ana m eri ngo ịmaala mmehie gị n'ihi na mmadụ adịghị aghọgbu mkpụrụ obi ya onwe onye ọbụla na-aghọgbu mkpụrụ obi ya ma otu ihe ọbụla nke ị mere nọ gị n'ime ha makwa gị gị onwe gị mma ya mgbe ị na-atụle ihe ndị a ga-ekwupụtara ya Chineke bụ onye na-agbaghara mmehie ọ bụghị mmadụ ibe gị mmadụ enweghị mgbaghara mmehie ọ na-ewute m mgbe m na-ahụ ọtụtụ ndị okpukperechi na-agakwuru mmadụ ibe ha si na ha na-ekwupụta m jehie onye isi chọọchị ewee gbaghara ha achị okpukpe asị m na-achọ ịgwakwara amehie ndị a ka makpu n'ọnụ ụzọ gị makpukwara n'isi onye ahụ nke ị na-ekwupụta n'ihi na mmadụ enweghị ike ịgbaghara ibe ya mmehie onye naanị na-agbaghara mmadụ m jehie ya mbụ chineke ọ bụ onye nwụrụ ọnwụ n'elu obe jizọs kraịst n'ihi mmehie anyị nwụsị ọbara onye nke na agakwuru na-asị na ị na-ekwupụtara mmehie ọ nwụrụ ọnwụ n'elu obe ọ kwụrụ ụgwọ mmehie gị n'elu obo ọ wụsịrị ọbara ya ngwa leenụ aka akpara gị n'ihe ọjọọ mara ma ọ ga-abịa nwụrụ gị ọnwụ ma ọ ga-asị gị ngwa lawa werezie m nọ n'ọnọdụ onye a mmere mmehie ọ dị na onwe onye ga-eme kara naanị jizọs kraịst ọ bụghị o ji dịrị mkpa na ọ bụ chineke mgbe onye ị kwesịrị ịga kwupụtara mmehie gị niile ewee gbaghara gị n'ihi nke a ọ bụ ihe zi ezi na ihe mbara uru nke ukwuu na ihe ị kwesịrị ka ị mee n'ịkọtara mmehie gị n'ụzọ ọjọọ gị niile gị gakwuru chineke na ekpere gị daa n'ala gị kwupụtara chineke ajụjụ nwere ike jụọ sị judas o kwupụtara mmehie ịgụọ akwụkwọ matiu isi iri abụọ na asaa na amaokwu atọ na nke anọ ị ga-ahụ na judas mgbe o bu n'obi na ihe ya mere bụ ka ya rie ndị ya ngo ma ọ maa na oge onye nwe anyị eruwo o wutere ya n'obi o buru ego ahụ e nyere gakwuru ndị enyi na ya sị were na ego unu o wutela m na m atinye n'aka na ịwụsị ọbara onye na-adịghị ihe o mere ha sị ya buru ego ya laa ọ gbara ọsọ jee n'ime ụlọ nzukọ were ego ahụ wụsa mee ngwa ngwa chịrị ụdọ ga kwụgbuo onwe ya ma ọ bụ m nyugoro n'elu ugwu tupu onwe ebe ahụ wee kpọgbuo onwe ya nchara nke adị n'uru ọ baala n'ihi ọ bụ nchara o chigharịrị mgbe oge na-agara o nwere ndị na-eche nsi mgbe m kara nka o nwere mgbe ndị na-eche nsị mgbe m gara enwu o nwere ndị na-eche nsị o ruo echi ma ọ bụ nwanne echi mmechaa nke a na nke ọzọ m ga-echegharị nwanne m chetakwa na oge afọdụ chetakwa na o nwere nkwupụta ị ga-ekwupụta mgbe oge amara gị na-emechiela nchegharị ahụ adịghị uru ọ ala gị n'ihi nke judas ọ baala ya uru judas nkwupụta dị mmehie ma ọ baala ya uru o nwere oge ị ga-ekwupụta ya abara gị uru nwere oge ị ga-ekwupụta onweghị uru ọ baala gị n'ihi nke a tụlee n'onwe gị mara ihe ha anyị na-eme mara mgbe m kwesịrị ka ị chegharịa karịsịa n'oge awa ị na-anụ olu m na ọ bụ oge awa nzọpụta dị nso oge awa nke ama oge a na-anara mmadụ nke ọma oge awa ị na-ekwupụta eluigwe anara ya ọ bụghị oge awa ị e nwụrụ anwụ nchegharị adịghị n'ala ili ugbu ị dị ndụ ka ị kwesịrị ka ị chegharịa onye nwaanyị gọzie gị n'aha Jizọs bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a arigiria at com at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere ọma a kelee onye mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo